This is where they manufacture Hennessy. This is Hennessy VSO. Jesus Christ. In their numbers. See? They are the rubber they used to mix it. Onye ọbụla hụrụ ozi a tụsara m ya n'ihi na aka kparala otu n'ime ndị na-ebunye ụmụnne anyị ọrịa dị iche iche site n'ihe nke ha na-eri eri ndewo gị onye ọma na-ege ntị ma na-ekiri ekiri ebe ị nọ ugbu a bụ na sim.si ha asịrị fm onye gị na ya nọkwa taa bụ 042 Solex onye akụkọ ụwa ngwagere akụkọ nke anyị ji wee taa aka ndị ụlọọrụ na-ahụ maka inyocha ihe oriri ya na ọgwụ a na-aṅụ aṅụ bụ ụlọọrụ ama dịka National Agency for Food and Drug Administration and Control NAFDAC na aha nkenke akparala otu ndị ụlọọrụ bụ ndị na-arụ mmanya adịgboroja dị iche iche nke a mere na steeti Anambra dịka anyị hụrụ n'otu ihe onyonyo ebe ha bụ ndị ọrụ navdac wakporo ya bụ ụlọ ọrụ adịgboroja ụfọdụ n'ime mmanya ndị e nwetara na ya bụ ụlọ ọrụ adịgboroja gụnyere mmanya henesi mmanya wine mmanya ọkụ Seaman ya na ọtụtụ ndị ọzọ asịla na Solex si kama lere onyonyo ya Uh, what I would call a manufacturing company. This is where they manufacture Hennessy. This is Hennessy VSO. Jesus Christ. In their numbers. See? That the rubber they used to mix it. The team of Anambra State uh, Task Force, State Task Force, in collaboration with NAVDAC, have been able to intercept another factory where these products are being uh, adulterated. This is SO. These are products. These are products. Hey. Kalahari. This guy is a big, big, big man. You know, the, you know the big children say this thing. The kingpin. You know this small, small thing thing about delivering the thing. The, the, the kingpin. The bad guy for four This is another factory. This is another factory where all these things are produced. So this is, uh, is it ever wine? This is our ever wine. Okay, this is our ever wine. This is our ever wine. This is ever wine. We are the manufacturer it. These are the pockets. Hmm? McDonald's. Come on, come on, leave me here. Leave this. I'm going to tell you. So, Sunday. This is uh, these ones are already packed for sale. These ones are already packed for sale. So, they more original compared to the Nancy man sir. See, they are packed cakes already. Packed and indomie. open this carton. Which one is inside this carton? Thank you. Oh! Wow. Okay, this is sugar. They put it sugar. You add sugar on it. When you drink it, will be sweetening you. And you say you are eating, you are taking ever. Okay, you know what? This is the ever wine that you used to drink. Uh huh. akwa ikirichala ya bụ ihe onyonyo ugbu a nke akụkọ ụwa agaala ka nkwụkwa na uche m nke nji bụrụ mmadụ ụmụnne m ndị Igbo a sị m ka rịọ ka onye ọbụla kpachapụ aka n'anya n'ihe ọ na-eri eri ya na ihe ọ na-aṅụ aṅụ mara ebe na-azụ ihe ọbụla ị na-eri eri marakwanụ ebe na-azụ ihe ọbụla ị na-aṅụ aṅụ azụkwala ihe ọbụla n'ihi na nke a dị ọnụ ala kama leruo ya anya ọfụma mara makwanụ nke ezigbo ya leruo ihe ọbụla ị na-azụ maọbụ ihe a na-eri eri maọbụ ihe a na-aṅụ aṅụ leba ya anya ọfụma ka ijide aka na nke ahụ bụ nke ezigbo ya na ọ bụghị nke adịgboroja ya maka gịnị n'ihi na anya ukwu ya na oke ọchịchọ eburula ọtụtụ ụmụnne anyị ha na-etinyezi aka n'ihe ọjọọ dị iche iche ka e wee mee gịnị ka e wee kpata ego ego a anyị na-achụ nke taa nke echi na a ga-akpatarịrị ya bụ ego ya bụ ego na-emebiri anyị ọtụtụ ihe ụzọ anyị si achụ ya bụ ego na-emebiri anyị ọtụtụ ihe be anyị onye na-eme ụdị ha ọ naghị agbakọkwanụ ihe onye na-aṅụ ya bụ mmanya ga-ahụ ma ọ ṅụchaa ya ọ naghị agbakọkwanụ ọnọdụ ahụike ndị ga-aṅụ ya bụ mmanya aṅụ kama ihe ọ maara bụ ka o ree ya bụ ahịa ma rete uru dịrị ya gị nwa bụ onye na-arụkwanụ mmanya akụrụ akụ gị nwa bụ onye na-arụ mmanya adịgboroja gị nwa bụ onye na-arụ ihe ọ bụla ị na-arụ a na-eri eri ịma na ọ bụ adịgboroja hmm, ka m gwakwa gị etu eziokwu nwanne m onweghịkwana ego ọbụla ị kpara n'ụwa onweghịkwana ihe ọbụla ị nwechara n'ụwa ka afọ ju gị ya mere kwakene m otu uru ọ ga-abara gị ịkpacha ya bụ ego ị ga-akpa n'ụwa ritesi ụwa niile n'uru ị na-ahụ ụmụnne gị ebe ha na-anwụ ka ọkụkọ ebe ị ma na ọ bụ ihe inyere nyere ha ha riri n'ọnụ bụ ihe na-egbu ha ọtụtụ ụmụnna anyị taa bụzi ọya kidney ọya liva ọya kansa nakwa na ọtụtụ ọya ndị ọzọ dị iche iche a na-amaghị ebe o si bịa ọkwa na ihe adịgboroja niile juru ahịa bụ ihe na-akpata ụfọdụ n'ime ọya anyị na-ahụ gị nwa bụ onye na-achụ ego a n'ọkụ n'ọkụ gị nwa bụ onye na-achụ ego a mọchara ma na a ga-egbuterịrị ya onye na atụ okwute n'ime ahịa ị marala maọbụ nne gị ka ya bụ okwute ga-ada n'isi ị marala maọbụ nna gị ịmakwana ma nwanne gị nwoke ka nwanne gị nwaanyị ka ya bụ okwute ga-ada n'isi oyi akwa asa ahụ mara onwe ya ọ dị mma ka njedebegodi ebe a n'ihi na a sị na atụọrọ ọmara ọmara atụkwara n'ofeke ofere isi tinye n'ọfịa onye mara asụ ya so n'odo anyị na-amaghịkwa na-asụ ya sụọ n'ala o nwere ike mgbe ị na-asụ n'ala ọ bụrụ n'ụkwụ gị ka ị sụrụ ya ọ wee bụrụ maka ya gị onye ụwa onye na-egere akụkọ ụwa m ịmarala n'etu anyị eme ya deere anyị ebumnuche gị otu isi hụ ya bụ ihe nke ikiriri ugbu a na ngalaba okwu ka anyị mara uche gị n'ihi na uche onye adịghị ya njọ daalụkwa gị na-eso eburu anyị esonye ekelekwa gị onye asị gị jide ka iji onye asị ya jide ka o ji ịmara na nke o ji kacha mma ekpere mbụ na Chineke nna ga na-anọnyere gị ọpụpụ gị na mbata gị na-etinyere gị aka n'ezi ihe niile nke ị na-eme keta bụkwana mbụ ị na-ahụ onyonyo anyị asị gị nnọọ onye gị na ya ka nọkwa bụ 042 Solex onye akụkọ ụwa n'iru akwụkwọ efere mba ụwa ya mere ọ bụrụ na ka m mere dị gị mma n'obi nwanne biko ọ fesbuk na Facebook na Instagram ka ị na-ahụ onyonyo pịara m folo ọ bụ na na-ekiri ebe ihe onyonyo pịara m sọskraịb ya na mgbịrịgba anya n'akụkụ ka ị nwee na-enweta ihe onyonyo ndị ọzọ m ga na-ewetara gị n'ọdịnihu ọ Twitter ka ị hụrụ ya bụ ihe onyonyo pịara m folo ọ TikTok itikere m folo ma atọ ma igbo ndị ọma njem ọnụ igbo mụrụ nze mụọ ọzọ ekelekwa m unu ọ na na ọ ga na-adịrị unu niile mma o ise ngwanụ tụsawara m ihe onyonyo a hmm? na-atụsara m ya bụ ihe onyonyo na-apịrị maka na share button ka ya bụ ozi rụkwuru ụmụnne gị niile ndị enyi gị na ndị ikwu n'ibe ibe gị ka onye ọbụla kpachapụ aka n'anya n'ihe ọ na-eri ya na ihe ọ na-aṅụkwa na ya maara gị mma ezigbo mmadụ udo dịrị unu